Matiu isi nke asaa unu ekpela ikpe ka a ghara ikpe unu ikpe n'ihi na ikpe unu ji kpee ka a ga-eji kpee unu ọ bụkwa ihe unu ji tụọ ihe ka a ga-eji tụrụ unu ma gịnị mere iji lee irighiri ahịhịa nke dị n'anya nwanna gị ma ị tụgharịghị uche na ntụhie nke dị n'anya nke gị ma ọ bụ ị ga-esi aṅa asị nwanna gị kwee ka m tụpụ irighiri ahịhịa ahụ n'anya gị ma lee ntụhie ahụ dị n'anya nke gị onye iru abụọ buru ụzọ tupu ntụhie ahụ n'anya nke gị mgbe ahụ ka ị ga-elegide anya ịtụpụ iriri ahịhịa ahụ n'anya nwanna gị unu enyela nkịta ihe dị nsọ unu atụtakwala pee unu n'iru ezi ka ha ghara ịzọkwasị ha n'ụkwụ ha ma eleghị anya wee chigharịa dọka unu rịọnụ a ga-enyekwa unu chọọnụ unu ga-achọtakwa kụanụ a ga-emeghekwara unu n'ihi na onye ọ bụla nke na-arịọ na-arịọta onye na-achọkwa na-achọta onye na-akụkwa ka a ga-emeghere ma ọ bụ olee mmadụ dị n'etiti unu onye ma ọ bụrụ na nwa ya ga-arịọ ya ogbe achịcha ga-enye ya nkume ma ọ bụ asị na ọ ga-arịọ azụ ga-enye ya agwọ ya mere ọ bụrụ na unu onwe unu ọ bụ ezie na unu jọrọ njọ ma unu na-amata inye ụmụ unu ezi onyinye nna unu nke bi n'eluigwe ga-esi aṅa ghara iwere karịa ezi ihe nke ukwu nye ndị na-arịọ ya ya mere ihe niile ka ha ra bụ nke unu na-achọ ka mmadụ na-eme unu na-emekwanụ mmadụ otu a unu onwe unu n'ihi na nke a bụ iwu na ndị amụma Chineke sinụ n'ọnụ ụzọ dị warara baa n'ihi na obosara ka ọnụ ụzọ ahụ dị mbara ka ụzọ ahụ dịkwa nke na-eduba n'ịla n'iyi ọtụtụ ka ha dịkwa bụ ndị na-esi na ya na-aba n'ihi na warara ka ọnụ ụzọ ahụ dị mkpagide ka ụzọ ahụ dịkwa nke na-eduba na ndụ ole na ole ka ha dịkwa bụ ndị na-achọta ya n'ezenụ ndị amụma ụgha ndị na-abịakwute unu n'ihe oyiyi atụrụ ma n'ime ha bụ agụ na-apụnara atụrụ unu ga-esite na mkpụrụ ha mazuo ha mmadụ na-ekpokọpụta mkpụrụ vaịn n'ogwu ma ọ bụ fik n'uke otu a ezi osisi ọbụla na-amị mkpụrụ ọma ma osisi na-abaghị n'ihe na-amị ajọ mkpụrụ ezi osisi apụghị ịmị ajọ mkpụrụ osi na-abaghị n'ihe apụghịkwa ịmị mkpụrụ ọma a na-egbutu osisi ọbụla nke na-amịghị mkpụrụ ọma tụbakwa ya n'ime ọkụ ya mere unu ga-ese na mkpụrụ ha mazụ ha ọ bụghị onye ọbụla nke na-asị m onye nwanyị onye nwanyị ga-aba n'ala eze eluigwe kama ọ bụ onye na-eme ihe nna m nke bi n'eluigwe na-achọ ọtụtụ mmadụ ga-asị m n'ụbọchị ahụ onye nwe anyị onye nwe anyị anyị ejighị aha gị bụ amụma anyị ejikwa aha gị chụpụ ndị m ọjọọ anyị ejikwa aha gị lụọ ọtụtụ ọlụ dị ike ma mgbe ahụ ka m ga-ekwupụtara ha sị ọ dịghị mgbe ọbụla m maara unu si n'ebe m nọ pụọ unu ndị na-arụ olu na-emebi iwu ya mere onye ọbụla nke na-anụ okwu m ndị a na-emekwa ha a ga-eji ya tụnyere nwoke nwere uche onye wuru ụlọ ya n'elu oke nkume mmiri wee zoo osimiri rukwa ifufe fekwa wee makwasị ụlọ ahụ ma ọ daghị n'ihi na a tọrọ ntọala ya n'elu oke nkume ahụ ma onye ọbụla nke na-anụ okwu m ndị a ma ọ dịghị eme ha a ga-eji ya tụnyere nwoke nke bụ onye nzuzu onye wuru ụlọ ya n'elu aja mmiri wee soo, osimiri rukwa ifufe wee jikwasị ụlọ ahụ o wee daa ọdịda ya dịkwa ukwuu o rue mgbe Jizọs kwubiri okwu ndị a igbogbo ozizi ya nwụrụ igwe mmadụ niile na-arụ n'ihi na ọ na-ezi ha ihe dịka o nwere ike ọ bụghịkwa dịka ndị ode akwụkwọ ha